awr adventist world radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye na-asụ asụsụ igbo unu abịala ee ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya na-achị n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma nke a nwanne m ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa igbo ọma na-ege ntị udo dịrị unu ndewonu oge a bụ oge anyị ji ekwu ihe gbasara arụ ike n'ụbọchị taa anyị chọrọ ịkpọrọ uche unu bịa n'isiokwu nke na-asị inwe arụ ike site n'ọchịchọ nke onwe onye inwe arụ ike site n'ọchịchọ nke onwe onye anyị ga-ebido n'ikwu ihe gbasara otuto mmadụ otuto na-ebido mgbe a mụrụ mmadụ ruo mgbe onye ahụ ga-anwụ n'ụbọchị taa ọtụtụ ndị mmadụ achọọla ihe gbasara arụike ọtụtụ ndị mmadụ eṅomiela chọọ akwụkwọ dị iche iche nyụọ akwụkwọ dị iche iche ịmara otu enwere ike isi bie obi na arụ ike nke ga-eme ka mmadụ nọrọ na arụ ike bie ọtụtụ afọ n'ihi ya anyị chọrọ ịkpọrọ uche unu gaa n'ihe ndị nwere ike inyere mmadụ aka ibi ọtụtụ oge ụfọdụ ndị mmadụ na-ebi ndụ ha adị ike ile ha anya ha dị ka ndị ụmụokoro ma ụmụ agbọghọ ile afọ ha afọ ha agaala ụfọdụ eruola iri afọ asaa ị na-ele ha anya ha eyie ndị nọ iri afọ ise ma ọ ga-abụ iri afọ anọ na ụfọ ụfọdụ dịkwa na iri afọ anọ ile ha anya ha dịkwa ka ndị irula iri afọ isii ma ọ iri afọ asaa ụfọdụ na-enweta ọnọdụ dị otu a n'ihi ọrịa nrịarịa dị iche iche ile ya anya ọ dị ndị bụ mgbe ha kawarala nka ha bịa mee ihe ha kwesịrị ime mgbe ha dị n'okorobịa n'ihi na ha nọ na-arụ ike ụfọdụ na-adị ndụ ya dị ha ka ọnwụ ka mma n'ihi ụfọdụ obibi ndị mmadụ na-ebi ọtụtụ ndị mmadụ na-anwụkwa ọnwụ ngwa ngwa n'ihi nhọrọ nke onwe onye n'ebe ihe gbasara arụ ike dị ụfọdụ obibi na ụfọdụ omume ndị dịka ịṅụ anwụrụ ịṅụ mmanya ndị na-aba n'anya ịṅụ ahịhịa ndị ha ndị na-enwe ihe dịka kafen n'ime ha ndị na-eji ọgwụ dị iche iche ṅụọ ya otu ọ sọrọ ha kama ụfọdụ ndị họrọnụ iri nri nri ndị jupụtara n'ihe na-enye arụ ike ndị ahụ na-ebi ndụ dị ogologo ọ bụrụ na ha ebikwana ndụ dị ogologo afọ ole na ole ndị ha ga-ebi ha na-ebi n'arụ ike ndị ha ọkwara anụ ị na-emegharị ahụ ha na mmeghachi ahụ n'ihe anyị na-akpọ eksesaiz ndị ahụ na-enwe arụ ike enweela ọtụtụ ndị nyocha dị iche iche ndị na-achọ ka ha nweta ihe ga-eme ka mmadụ dịrị ndụ dịrị ahụike otu n'ime ha bụ ndị seventh day adventist ndị na-ele anya obibi abụọ nke kraịst n'ụbọchị nke asaa enyochala ha ka ha mara ihe ndị mmadụ ga-eri wee dị ndụ dị ike n'ọtụtụ ihe ndị amụmamụ ndị ha garala mụta ewerela ya ha kụziere ọtụtụ ndị mmadụ kụziere ndị nọ n'ụwa mee ka ndị nọ n'ụwa mara na ọ dị mma ka mmadụ rie nri na-enye ahụike ka anyị nwee ike igbochi ụfọdụ ọrịa ndị dịka ọrịa mkpụrụ obi ọrịa ndị dịka kansa ọrịa ndị dị iche iche ndị anyị nwere ike igbochi site n'ihe oriri na ihe nhọrọ nke onwe onye site n'ihe ndị a niile ha mere ka anyị mara na ọ dị ọtụtụ ọrịa ndị anyị nwere ike igbochi ndị ga-eme anyị ka anyị hapụ ị na-aga n'ụlọ ọgwụ kwa mgbe kwa mgbe ọ dị ọtụtụ ọrịa ndị anyị nwere ike igbochi ndị ga-eme ka anyị hapụ ị na-aga ịwa ihe ọwụwa n'ụlọ ọgwụ a na-eme ka anyị mara na mmadụ ibu ibu hie nne karịa otu ahụ ya kwesịrị na enwere ike igbochi ya ọ dịkwa ọrịa ndị ha ndị nọ n'ọkpụkpụ ndị anyị nwere ike igbochi na ọtụtụ ọrịa ndị ọzọ ha ọ bụrụ anyị ebi obi dịka ndị Seventh Day Adventist kwuru okwu ya ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụbọchị nke asaa ọ ga-eme ka anyị bie obi na-arụ ike ọ na-emekwa ka ụfọdụ bie obi afọ iri karịa otu ha kwesịrị ibi ihe ndị a bụ ihe ndị ha chọpụtarala ọtụtụ afọ agaala ndị ha na-eji na-achọ ihe ndị anyị nwere ike ime ijiri mee ka anyị dị ndụ bie na-arụ ike n'ihi ya ndị na-ele anya ọbịbịa abụọ nke kraịst n'ụbọchị nke asaa mbụ ndị a na-akpọ ndị Seventh Day Adventist họrọ n'ime onwe ha dịka akwụkwọ nsọ siri kụzie ya dịka ihe ndị e gosiri nwanne anyị nwaanyị iji e wit ka anyị nwee ike ibi obi bie ndụ na arụ ịdị ike ha kpọtụrụ anyị aha ihe ndị anyị kwesịrị ịsọrọ ihe dịka anwụ ọ sị na ọ bụ ihe dịka poizin na ahụ anyị ọ ihe ndị na-egburi ahụ ihe dịka anwụrụ na-enye ọrịa nke obi ọ na-eme anyị na-arịa kansa ndị dị iche iche ọ na-eme ka ọkpụkpụ na ụmị na-enwe nsogbu n'ihi ya ọ bụrụ anyị esoro nzọmụkwụ ndị na-ele anya ọbịbịa abụọ nke kraịst n'ụbọchị nke asaa mbụ ndị a na-akpọ ndị seventh day adventist dịka esiri dee ya dịka esiri ha chọọ ọ ga-abụ ihe ga-adịrị anyị mma ahụ anyị ga-adị ike mgbe anyị dị ndụ ebe a ka anyị na-akwụsị n'ụbọchị nke taa ndewonụ ọma m na-ege ntị anyị anụla ozi ọma nke ahụike nke na-echekọtara mụ na gị ka anyị too n'ime kraịst too n'ime kraịst anyị ekelela nwanne anyị nwanyị ndị na-elekọta ahụ mmadụ nwa amara igboju ọnụ anyị na-asị ka mara chineke na udo ya chia n'ime ndụ gị izila anyị ozizi ọma nke taa nke si ma anyị too n'ime kraịst ihe niile anyị na-eme n'ime ụwa onye na-ama chineke ihe efu ka ọ na-eme ma na-asị gị onye ọma na-ege ntị too n'ime kraịst mara kraịst ihe niile ga-agara gị nke ọma ugbu a ka anyị dere du mgbe anyị ga-ege abụ ọma nke dị ụtọ mgbasa ozi adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụrụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ nke chọrọ ka anyị leba anya biko rute anyị nso n'ụzọ dị otu a Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria email anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dọtcọm maọbụkwanụ gị kọrọ anyị n'ekwentị na nọmba nke 070 07063637224 7224 oge a ka anyị ga-ejiwe nụọ abụ dị iche ma nabatakwa onye mgbasa ozi onye anyị na ya ga-atụgharị uche ma nyochaa akwụkwọ nsọ n'ụbọchị taa Ọtụtụ dum dịrị onye Eme nsọ Chineke gọziri ana m ekele unu taa na-atụrụ Chineke mma maka nchebe ọma nke o chebere anyị n'ime ihe okwu anyị gaji lebara anya m na-achọ ka anyị na-egbere akwụkwọ nsọ anyị leba anya ihe anyị gaji ịnụgharị n'izu ndị a n'ime izu nke anyị gaji ime n'ime ya ihe anyị ga-eji asa n'ime ya bụ naanị ajụjụ nke si olee ebe Chineke nọ n'ime isiokwu nke anyị gaji ịnụ isiokwu niile kacha okwu niile anyị gaji na-anụ n'izu a bụ olee ebe Chineke nọ tupu anyị agawa n'iru biko hụdeta isi ebe ọ bụla ị nọ ka anyị kpee ekpere onye nwe anyị nke pụrụme ya niile anyị ekelela gị maka ohere ọma nke inyere anyị taa biko bịa bụrụ ọsụ ọkọwa ma nye anyị iwokwu a ka anyị wee mata ọsịsa nke a jụrụ anyị olee ebe Chineke nọ onye nwaanyị bịa kọwara anyị ka o doo anyị anya ka anyị mata na gị onwe gị nọ n'eluigwe na-ahụ ihe niile na-eme anyị nke a bụ arịrịọ anyị n'aha Jizọs Kraịst onye nwụrụ ka anyị emen olee ebe Chineke nọ ọ bụ isiokwu kacha okwu niile anyị gaji ịnụ n'ime izu a site taa ruo mgbe izu a ga-egwu ma n'ọkpụrụkpụ nke taa ihe anyị gaji ịnụ bụ ajụjụ ajụrụ olee ebe Chineke nọ n'isiokwu anyị gaji ịnụ ọsịsa ya bụ ọ nọ n'oche eze ya anyị gaa n'ime akwụkwọ mkpughe anyị ga-ịhụ n'ime isi anụ amokwu nke abụọ ebe ahụ ka anyị hụrụ onye amụma Jọn ebe ọ na-ede otu Chineke jiri kpughere ya ma tupu anyị aga achọ m ka anyị ghọta isi akụkọ banyere aghịrị ebe ahụ edere mbụ isi akwụkwọ isi anọ n'ime afọ AD 81 ọ dị otu onye ọchịchị a na-akpọ Emperor onye ọchịchị ahụ bụ onye chọrọ ka a na-akpụ isi ala na-enye ya kwa ụbọchị ma ọ chọrọ ka a kpọọ ya Chineke ma ọ dị ike akpọkwa isi ala nyekwa ya ma nke a mere ụwa niile mgbe ahụ ndị na-eso ụzọ Chineke n'oge ahụ na-atụ nwoke ụjọ nke kpatara eji hụ ya dịka onye na-emeso ndị ndị na-eso ụzọ kraịst nke a kpatara onye ọchịeze ahụ n'ihi na mmadụ niile anọ mgbe ga-ekwenye ihe ndị ọ na-atụ ya bịa bụrụ nsogbu nye etiti ndị na-eso ụzọ kraịst na ndị juu n'oge nke ahụ nke kpatara eji bịa tụla nwanna anyị nwoke jọn onye dere akwụkwọ mkpughe n'ime agwaetiti patmos ebe ahụ ka chineke nọ kpughere jọn ihe bụ ebe chineke anyị nọ n'ime oche eze ya nke bụ n'isiokwu anyị olee ebe Chineke nọ akwụkwọ mkpughe isi anamokwu nke abụọ asara ajụjụ ahụ na Chineke nọ n'elu oche eze ya dịka gaje ịnụ ọ dị ọtụtụ ihe ndị na-eme ụbọchị taa dịka m ga-eji otu ntakịrị akụkọ mee ka anyị ghọtazi isiokwu a nke ọma ọ dị otu nwaanyị nke nwere nwa ya nwoke naanị otu nwa ya nwoke nke o nwere nwatakịrị a bịa daa ọrịa otu ụbọchị nwaanyị a rịọ Chineke ka o mee ka nwatakịrị a si na nsogbu ya pụta ma ọ bụ ọchịchọ Chineke nke mere nwatakịrị nwoke a nwaanyị a nwere wee nwụọ otu ụbọchị ya bido mgbe a bịata ili nwatakịrị a ya jụọ onye ụkọchukwu pastọ biko ma o chere ka ya jụọ otu ajụjụ na asa ya ajụjụ a n'obi ga-atọ ya ụtọ onye ụkọchukwu sị ka a jụọ ajụjụ nwaanyị jụọ olee ebe Chineke nọ nke ya na-ekpere kwa ụbọchị nwa ya wee nwa e mechara onye ụkọchukwu sị ya ma o chere na a ga-asa ya ajụjụ a onye ụkọchukwu ga-asa ya ajụjụ sị na na Chineke nọ n'oche eze ya ebe ahụ ọ nọ kpara ya nwa n'ụwa n'ebe ahụ ka ọ nọ nwa ya nwoke nwa ma nke a mere nwaanyị a ya abịado doo ya anya na Chineke ọ dịghị ihe gbaghara ya n'anya n'elu ụwa nke mere Jọn n'ime agwaetiti Patmos ebe ahụ ka ọ nọ hụ ezigbote ofufe marakwa na onye kwesịrị ịkpụ isi ala nye ebe ahụ ka ajụjụ a jụrụ olee ebe Chineke nọ enwetara ọsịsa ya nke mere na Chineke anyị nọ n'oche eze ya na-ahụzi ụwa ihe niile na-eme n'ụwa niile ebe ahụ ka a hụrụ na ndị niile nọ n'eluigwe na-akpụ isi ala na-enye Chineke ọṅụ ndị niile bi n'eluigwe bụ ịkpụ isi ala ime ihe Chineke na-achọ ebe ahụ ka anyị hụkwara ndị okenye iri na abụọ na anọ na ihe dị ndụ nọ n'ebe ahụ na-efekwa isi ala na-enye Chineke anyị anyị gakwa n'akwụkwọ Ezikiel na akwụkwọ Aịzaya anyị ga-ahụkwa otu ihe ahụ otu ihe onyonyo ahụ nke e gosikwara Jọn nke na-eme anyị ka anyị ghọtasị na na ihe Jọn hụrụ n'ezie bụ ocheeze Chineke ndị enyi m Chineke anyị nọ n'ocheeze ya ebe ahụ ọ nọkwa ka ọ nọ na-ele anya elu obe mgbe Kraịst nwụrụ wee kubi ume wee were ndụ ya nye iji gbapụta m ebe ahụ ka ọ nọ na-ahụkwa ihe niile anyị na-agabiga n'ụwa ị nwere nsogbu n'ime ụlọ akwụkwọ gị Chineke anyị nọ n'ocheeze ya ị nwere mmekpa ahụ n'ebe ọrụ ebe ị nọ chineke nọ eze ya ị na ebe ahụ ndị nwe ndị ụmụnne gị na-agabiga na-anwụ n'otu ụbọchị ụfọdụ na-anwụ aghọm nke okporo ụzọ Chineke anyị nọ eze ya na-elekwa anya ọ na-ahụ ihe niile na-agabiga abụna ndị niile mgbe ị na-enweta aghọm nke na-etụghị anya ya abụna m nsogbu niile nke ụwa Chineke anyị echefubeghị gị n'ihi nke a ndị enyi m Chineke anyị nọ n'eluigwe na-ahụ ihe niile na-eme agbagojuru ya anya ọ pụtaghị na ike ekwesụ akala nke Chineke n'ihi nke ọ dịghị ihe ọ bụla nke gị ime ụwa nke gị gosi anyị na Chineke anyị anọghị na-ahụ ihe niile ebe Chineke anyị nọ n'eluigwe ya hapụ ọkpara ya ka ọ n'ihi mmehie mụ na gị ọ dịghị ihe ọ bụla nke gị ime mụ na gị nke gị mee ka anyị ghara ịghọta sị na Chineke anyị abụghị Chineke nke kwesịrị ofufe ndị enyi m Chineke anyị nọ n'eluigwe na-ahụ ihe niile ekwesị nọkwa n'ụwa na-alụ nke ya ma otu ụbọchị ajụjụ nke a a ga-epụta n'ihe bịa saa ya karịa ka a sara ya ugbu a Maka mmekwa m ka o anya anya sị ekwesụ gị ịgbalị ime ihe niile iji tinye gị ka ị obi abụọ ka iwe ghara ịmata na Chineke anyị nọ ma ọ ga-ebịa tinye gị obi abụọ nke gị ime gị ma ịkpachaghị anya ga pụọzie. ebe ọbụla chee na ọ dịghị ihe ọbụla na-akpọ Chineke ma Chineke nọkwa na-arịọ gị na-echetara gị sị na ya onwe ya bụ Chineke nke ịhụnanya nke na-eme ka ihe niile dịrị gị n'agbanyeghị nsogbu ndị niile na-agabiga nsogbu ndị ahụ na-eme ka ị nweta onwe gị nsogbu ndị ahụ na-eme ka ị jikọtazi onwe gị nsogbu ndị ahụ na-eme ka ịghọtazie na Chineke anyị dị ma ọ bụrụ na nsogbu adịghị ị gaghị ịmata onye Chineke anyị bụ kama ọ bụ mgbe nsogbu batara ka ị ga-ahụ Chineke mara na ọ bụ onye nwere ịhụnanya n'ebe ị nọ ihe niile na-agara anyị nke ọma mgbe ụfọ ọ na-adị anyị ka ọ bụ otu ụwa jiri dị ma ọ bụ mgbe nsogbu matara ka eji amara ndị kwesịrị ebe Chineke nọ ọ bụ n'ihi na nsogbu batara mere eji mara ndị kwesịrị ike n'ebe Chineke nọ ọ bụkwanụ mgbe osisi mgbe ifufe bịara ewee mata osisi ndị kpọrọ nkụ n'ihi nka nsogbu ndị a na-anwapụta gị ka iwee mata na Chineke anyị na-efe bụ Chineke nke kwesịrị ntụkwasị obi ga-abụ mgbe ekwesụ ga-abịa ịbịa tinye gị ọgbaghara n'obi gị ị ga-agwa ya sị na ọ gawa na Chineke anyị nọ ma matakwa na ekwesụ na-eji gị na-aga akọsara Chineke na-asị Chineke na ọ dị ihe ọbụla nke ị na-emeta n'ime ndụ ma ya bịakwa n'ebe ị nọ ya ọbịa gwa gị ihe ọjọọ banyere Chineke ekwesị ụbụ onye aghara nwanne m nwoke n'ime izu a biko ana m arịọ gị ka ị wepụta ohere gị ka anyị na-atụgharị okwu ndị a niile n'ime akwụkwọ mkpughe isi anọ amụkwu nke abụọ biko legharịzi ebe ahụ anya ana m arịọ gị mgbe ị na-elegharị ihe ndị anya ka onye nwe mee ka o doo anya karịa ma ghọtasị na ọ bụrụ na ị na-agabiga nsogbu gị niile kraịst nọ gị nso na-akasị gị obi n'ime ihe ndị anyị nwa ya marịọ ka ịbịa mee ka okwu adoo anyị anya karịa ka anyị nọrọ ma tupu m ebe a pụọ ka anyị hụdeta isi n'ekpere chineke anyị imeela otu ijiri kọwara anyị na gị onwe gị nọ n'oche eze gị biko bịa kasị anyị obi mgbe anyị na-agabiga ha nsogbu niile mere anyị karịa ka anyị rịọrọ ka a bụ arịrị anyị ka ọ dịrị anyị otu a n'aha Jizọs Kraịst amen igbo ọma na-ege ntị anyị ekelela nwanne anyị nwoke onye ụkọchukwu godwin oden onye chineke sitere n'ọnụ ya gọzie anyị taa na-agụ anyị na chineke nọ n'oche eze ya ajụjụ m na-ajụ gị gị onye na-ege ntị ị na chineke nọ n'oche eze ya ajụjụ a bụ ihe ị ga-asa n'ime obi gị ekpere anyị bụ ka amara chineke gọzie pastọ godwin oden ya rezinụlọ ya ka chineke doo ya nsọ ka chineke mee ka mara ya bara ya ụba n'ime ihe niile ọ na-eme ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụrụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị nwanne anyị nwoke nwanne anyị nwaanyị rutena anyị nso na adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria email adreesị anyị bụ awrnigeria at yahoo com awrnigeria at yahoo dọtcọm ọ kwarala ile anyị n'ihe onyonyo nigeria asụsụ igbo nigeria gị tinye asụsụ igbo maọbụkwanụ gị kọrọ anyị n'ekwentị na nọmba nke a 070-6363-7224 070-6363-7224. otu aka ka njikwa na-ekele ndị bụrụ anya bụ ụmụọka ya township headquarter district East Nigerian Conference Aba unu emeela Chineke gọzie unu Chineke nọnyere unu chineke duo unu n'ihe niile nke unu na-eme ana m ekelekwa ndị mụ na ha na-arụ na adventist world radio ọmalayo jegede na ishaya zakaraya ndeewonuo chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo